ndewonu ụmụ Igbo niile ndewonu aha m bụ e maazị CMS onye na-akụ maazị otu a ka ọ dị n'ụbọchị nketa anyị e na-ewetara Igbo CNN hmm. anụ n'ime ọhịa na-ewetara na-akọ nketa ngwa gazienụ ntị manụ n'eziokwu anyị <clears throat> n'anya mmiri obodo Naijiria nọ n'ọgba aghara maka ọtụtụ rape case enwere n'obodo n'oge ugbu a nke kacha agba anya mmiri bụ nke nwatakịrị nwa agbọghọ aha ya bụ Vera Ụwa onye nke akwara iko n'ike n'ime ụlọ ụka ma gbuo ya nwaanyị ibe m ka ọ bụ ndị okenye arụrụ a na ndị a na-aga akwa ụmụazị iko n'ike ka ọ bụ ụmụ okorobịa nzuzu na-aga akwa ndị agadi nwaanyị iko n'ike hmm. ana m ekwuzi ụmụ nwoke homo ndị tanda ga-agbagbu n'oge na-adịghị anya ndị na-achọ iji utu supuo nwoke ibe ha ike n'ike hmm. Hmm. anyị ji ofu mmụọ ofu obi na-asị ka chineke kpọọ niile ọkụ n'afa jize ememo a gara akpara ihe nka nwoke dị anyị keke na nwoke chineke kere eke aga ejikọta onwe onwe aka ịhụ nwaanyị ahụ nne nne gị ye ahụ gị ahụ nne gị onye akwara na eletrik tia ibi nwa na otu ahụ gị na-eme ka mbalụ maka ọ na wụ na gịnwa chineke kere ji chi efe ịfụ nwaanyị ara na-emego onye biko ọkụ n'akwụkwọ ọsakara ya eh, eh, ebe chapta 15 gụrụ ya gbada ịnya afọ ebe bụ kwuru sị ọ bụrụ na akarị gị ga-enye gị bụ ọkụ mmụọ na gị were ma bapịa tinye ọkụ ọkụ ọ bụrụ utu gị ga-eme gị bagara ọkụ ma were ma chapụ ya tinye n'ọkụ chapụ it chapụ it tinyere ọkụ eh, ma edubukọ ọkụ kọma ibe na gị dubakọ ma chapụ ya tinye where, where would they go be? Eh? Nda will be, nda will be, will be, will be, will be, will be, will be, will be, will be, will be, will be, will be, will be, will wu ya ya ya so maka aman dia ya ya kare alu lebe na ku eh ito kora security